nke ewu a ọ bịaghachikwa nke kwenye ihe anyị ga-eme ewu aha ma nlaghachi ọ bụgodị na ọ laghachi a ga-enwenata ihe a ga-eme ya onye m nsogbu adịrọ ọba ime o anyị n'onwe gị enye nsogbu atakasị n'onwe gị ụ ba ime ka na-akpọ nke a na-akarịzikwa anyị uru kedụzi anyị ga-eme kịta nna ee eh, eh, okoro nwanne hmm, otu isi fụ nkịta afọ m bụ ma ọ bụrụ ndị soro oyibo ọ jụrụ isi ee ama m mana biko na ụna eh, o doro m anya na nna anyị ochie ama nnọọ wee fụ ka agbụrụ a ga-esi kpochapụ ka e ka esi na-ekwu ụda efe na-ekwu ị na-ekirikwa na agbụrụ ya na-ekpochapụ ya na-asị na ọma nọ na-eche onye ka fọdụ na agbụrụ ya nwa ọhọ mụ na gị na ụmụ nwanne anyị na-abụ ụmụ nwanne anyị nwaanyị na-abụ nna ya ọ nwụbeghị nne ya nwụọ nna di ya nwụọ tochukwu esobe ya ọzọ mụ na gị na ụmụ nwanne anyị nwaanyị na-abụ agbụrụ ọka gwụbeghị ka na-ekwu ọgwụ ebe ọzọ aka na-ekwu okechukwu ihe anyị kwụ eziokwu mana ọ na-adịkwa m ka a ga-asị na aka nna anyị ochie dị na ya bụ ife a maka na ewetube mgbe nne anyị ma ọ bụ nna anyị kọtara ya ahụkụ ya ka ọ na-akọwapụtazi na nna anyị enweghị onye mụrụ ya na-ajụ m ajụ ka ị na-agwa m agwa ka m nweta ebe isi abịa maka ọ bụ na ọ ajụ ka ị na-ajụ m asị nagide owere ajụga nkịta na ajụjụ ga ahụ ihe dị mkpa ebe a ihe dị mkpa kịta bụ otu anyị ga-esi wee jee chọwa akwa ugo dibịa anyị weta ịghọtago ka e wee chọwa ife na-eme mmadụ ka a mara ma mmadụ anyị anyị azọpụtanwu ndụ ụmụ nwanne anyị na-abụ na mụ na ịka ka fọdụle ịghọtago na ya bụ ife karịsịrị mkpa kịta ma ọ bụrụ na ọ bụghị ya isi ya ekpuru a maka ọngị ya bụ ụzọ nwụrụ iburu ụzọ nwụrụ esowe m ụmụ nwanne anyị na-aba esokwu nke anyị na-awee ga ihe ikwu bụ eziokwu mana ọ na-egosipụtazi na ndị a na-atụrụ anya asị ọ na nna anyị enweghị ebe o si n'uche nke m ọ na-adịkwa m ka onwe nwanne nwanne ya ahụ ga enwekwu n'ebe ọ nọ ọ ga-amasị m nnọọ ma ọ bụ na anyị matara ebe nna anyị si matakwa na agbụrụ ya na ihe niile nwanne nke a ga-agba akọ maka mbọchị ọzọ bịagodi ka anyị nagodi n'ụlọ ka anyị ife kwesịrị ime ịghọtago ka anyị mee ife a kwesịrị ime Okechukwu ike agwụgo m n'ike agwụgo gị yekwe ihe ọ dị ka isi adịrọ gị mma ike agwụgo gị nya ka mma n'iwe n'elu maka nje butelu gị osikapa ka ilibe n'ike agwụgo gị nwoke mbịa ka anyị jebe anyị na-eje ee ị maka na ife anyị na-eje bụ ife gbasara ọnwụ na ndụ ị na-asị m n'ike agwụgo gị ike kwụsị agụ onye ga-echezi wetazi akwụkwọ ụgwọ ọnwụ ee nwoke bịa ka anyị jebe anyị na-eje biko anyị pụọ ebe niile ka anyị na-ele anya chọ ebe anyị ekuta mmiri ọkwa ịfụ na mmiri agụụ m akpịrị na-akpọdo m nkọ ọ dị ka onwe ebe mmiri ụzọ mmiri gara ebe niile ka anyị chọbe anyị afụ mmiri ịghọtago Afọ m ya bụ akpa na ya kene chineke gị na-efu ya maka ọ na-efu akpa ama eji mma dowe gị akpa dowe gị akpa mbinye gị akpa gị gị jidelu ya mere ka onye iberibe apịa ife niile dị ime oduzikwala ezu nene ya ọfụma afụlọkwa m ọja m afụlọkwa m ọja ike m n'ime ọkwa ịfụne ọkwa ịfụne ọkwa ịfụne na ọdịike m adị ọzọ aba ee Wae. Nne. Kepon. Hai. Kile umme. Kichikope. Eh? Kesi kisi ikili e, e huna. Imandi e habu. Thank you kakazi. Kichirandi habu mmadụ taa mechaọnụ ka ị na-ekwu ọ bụrụ ndị a bụ mmadụ kedu ihe ha na n'ime oke ọfịa eme ha bụrụ mmadụ ka ha bụ awa anụmanụ gụwa na ịbụ ha mmadụ ka ị nọ n'oke ọfịa eme ehe <laughs> dị vajin na dị ọ dị ka adobi adobi eyi nwa ya akwa efu ụzọ ndị a eh. bụrụ ndị mmụọ ndị a ndị ụmụ mmadụ ibe anyị ka anyị soro ha eh, eh, ọ dị ka anyị soro ha mmalụgodo ebe fa banyere akwa akwa ọba anyị na-achọ akwara mmadụ ka ụmụaka na-aba anyị na-eso dịka ha tọkwara ya bụ nwantị anyị soro papa egboro ya dị Hey! Madam! Eh, Queen, sorry. Ewo! Akwa m nwata. Mechianụ! Kedu ihe unu ji akwa m eme? Akwa? madam, eh, Queen. onwe ya eje e, onwe ụmụnne ya na-aba ahụ na-adịghị ha ọkwa ha sa mm-hmm. weta akwa na abụ ka wee gwọọ ha narị ha mm-hmm. ọnwụnyanwụ onwe ya ọzọ ọ na ị mara na oke nwere ndị na-echi ya nche oke niile ka ị na-aba biko akwa gị akwa gị akwa gị nekwe nekwe nnukwu ya Hey, madam, no, madam. Eh, nekwe, nekwe. Nekwe akwa gị biko. Biko. Hey. Osisa. Ka anyị kpọrọ ha naba n'ụlọ anyị. Anyị na ga-ebi. Jide ha ọfụma. gị mma. Ị na-ajụ m ebe ha ka ha ga-ejikwa ntọefuedị ya gwa ọkwa nke ahụ ha tụtụrụ mmadụ ebe a dịkọsi ya amụsụ mechie ọnụ ụlọ emekwana ihe ga-ewe n'iwe iwe ebe a tọpụ ha ihe a ka ha jee kee m isi ịkpakwa isi ebugide aga ka ife mere na ndị abatabe oge agagokwa ụjọ na-atụ m ebe a ụjọ atụ na gị agaghị abata ihe na onwe gị nsogbu agaghị abata nyekwa n'oge ha ga-eji wee bata ka ihe obere oge ha agaghị abata oge agago agaghị abata ka ihe tụ obere oge agaghị abata ezigbo uche na-eche m ebe a echezina gị ha ebe anyị mejiri ahụ ụra mma alapụ ejima m gaa alahụ ụra m ga-anọ ebe alahụ ụra chewe ha ka ha bata ọ bụ na ị chọrọ ịlahụ ụra bawa ya ka ịba anyị mba adị m aba m ga-anọrọ ebe a chere ya ọbata ọ bụ na ị chọrọ ịla ọhụrụ gaa la ụra nsogbu adịrọ emechi m ga-abata ka m nọrọ ebe a chere ha ka abata. iwe ka ịnọkwa n'ime chekwa ejima gị mba ebe a ka m nọ achọrọ m ịnọ ebe a chere ya ị chọrọ ịnọ ebe anya mm.

ọ bụrụ na ọ bụrụ na m chetara ihe nna m gwara m mbọsị nke ọzọ anyị ga-akwa e, e, e, edo ndụ wee nata mbọsị ahụ emere ka njugodi go kedu ife bifa nna gị gwa gị nna m gwara m odo ha na ha si wee jee mbọsị ọ ha n'ime ọfịa ka o si wee kee ha n'ukwu osisi ọ bụrụ na ọ bụrụ na oke ha n'ukwu osisi ọ gaghị ịgbanarị ha mbọsị ahụ ebe m nwoke na-aba agaba anya mara eze nwaanyị efu ha mgbe eze nwaanyị ahụghị m gaa n'ime ọhịa jee chọọ ha ugbu a ọsọ kpụtara ụmụ ha ma ị nweta ha yasị ike ọgụ ihe mere ọfụma hapụ nnọọ anyị gara ọfụma ịghọtago ka efu na-eme kịta menye ọkọ ndị ahụ ị na-esi gụnwa bụ ha ite a nọ kwado unu ije anyị chụwa n'aja kịta kịta di akwọ ka Sneaking me! Sneaking me! 得得得得 dịna-enu dịnara ya n'enu ma ilie ya n'ọnụ ya ka o wee maa na ị ịfọrọ ya n'anya nke maka anyị nwa afọrọ m ya n'anya okechukwu ịbụ onye iberibe iberibe bụkwa ya na one anyịrị ma nnu nwa ụka ịzọpụta ndụ gị enyi na-anọ gị gị na-anọ ịbụ david na goliat n'ugburu onwe ha n'ọgụ mba anọwa ọgụ na-anụsa ngwa nje nụsa ndị mmụọ ọgụ ị na-anụsa ndị mmụọ ọgụ gịnị mekwa na ịnụ ha ọgụ mgbe ndị mmụọ bịara uwere nna gị weli nne yi welu too chukwu wele nna dị ịnụrụ ọgụ e, welugbo nne nna nwaanyị onye nke nwa na-afụ anya ka n'ọba enibekwa ịnụrụ ọgụ ịbịakaba na asị m nụọ ọgụ mụ ghara anọ adị m njikere iwu ọbụla nwa chọrọ ịbịa wele m nwa wele m ala na apụfa ege e, m ntụ ana m akwanyere gị ugwu dịka ịtọrọ m atọ ebe ọ bụ na ịtọrọ m atọ ibugo okenye n'ụlọ a ị kwesịrị ịgba mbọ ka arụfụ na ịzọpụtara ezinụlọ n'ihe a na-eme dododo achọghịzị m mbọ ya bụ okenye ewere m okenye nye ya bụrụ okenye ka m bụrụ nwata ma gị zọpụta anyị niile bụrụ okenye ka m bụrụ nwata zọpụta anyị hmm, achọrọzi m mba oke a na-ekwu okwu anyị na-ekwu okwu nekwe anya ka m gwa gị na onwe gị na-akpọsi anya mmiri ka onye jere nekwe ka anya na-ata ata mmemme ka onye jere nwụọ gufu n'azụ ụlọ ọkwa anyị mana iwere mkpu mepụta n'obi ịghọtago tuto sikwa obi ike obi sikwa ya ike maka ime niile eme obi bekebeke bekebegoto awabịa ọgụ ya bụ onye izi ahụ ewelu ewelu ya ọzọ welekwuo gị na onwe gị mụ agbachinu m ike ege ntị e, okechukwu biko onye ọbụla lotu o ekwetego m n'ihe ị na-ekwu mana enwere ihe dịrị n'ihe a anyị aghọtachabeghị ị na-anya ọfụma ịfụ na nwaanyị a na-agwa anyị maka ya bụ eze nwaanyị ya na ebe anyị nọ na-ebe akwa amanyela anyị aka ka anyị kaba na-arụ chọọ ka anyị ga-esi wee buru nwanne anyị nwaanyị dọ n'ozu kịta wee jee nie anyị bejebe na nke dibịa dịka esi wee gwa anyị ya na nke atakata nkịta ka ikwuru okwu onye nwụrụ ala nne ya ka anyị chọọ anyị nigodi ya enwe ndị bịara akpọrọ kaikai dị n'ebe nye ha gote aṅara enwe ndị bịara anyị mgbalị enyegodi afọ awa atagodi anyị uwe wee na-achọ ife anyị na-achọ ịghọtago ya ya ozugbo raa ozugbo nekwe ka anya anyị na-acha ka onye jelu jelu so egwu ufu so egwu ufu n'azụ ụlọ nekwe ka anya anyị na-acha ka onye nwa ọgụ ufu n'azụ ụlọ ịghọtago ozugo kedu ị na-eme na-egwu ini ini gị ebe a ga-eni gị ma onye ga-ebu ụzọ wee nwụọ maka ọ bụ na iburu m ụzọ wee nwee m na-afịala m ala sọsọ m naka m igwu ya na-egwu aka ngwutu igwutu ịghọtago okechukwu kwuru na ị na-aya ara okechukwu jara gị iberibe okechukwu nsogbu ha dịrọ anụgo m ikwu gaa n'iru n'ọgwụ bụ inyi gị ị nọ na-ebe akwa bewe na akwa ị na-ebere ndị mmụọ akwa besoro akwa nsogbu ha dịrọ anụgo m ikwu m ga-eme nnọọ ihe niile ikwu mana buru ya n'obi na mụwa na ejima m agaghị anwụ jisi nnọọ ike gaa irugube enyi gị nsogbu adịrọ ọkarakakwanụ mma ma ji m na ọdụ m n'aka lido m n'aka bụ azụgwa sị ka afịa ụzọ afịa ụzọ asị ka abịa elefere ụzọ mecha afịa n'ụzọ ajọ ọbụla abọ nji egbu ochie gwara ka nji egbu ochie kwere Al şu. Oye tó gbogbo àwọn olóòótọ́. Ọkọ̀ ọdún ọkọ̀ oṣù mẹ́rin. Oh, oh, no, no. Mọ̀nùmọ̀nà ni mọ̀nùmọ̀nà ni. ọ̀bùlùngbò ńgbò nìjírí ọ̀bùlùngbò kùmẹ́ta nọ màbúrúdá délé dé kùmẹ́ta nọ màgbúlá délé já. gburu n'ife obodo ukwu unu mana m egburu okwere nta na m egburu okwe n'ime obodo ukwu n'ibe a na-ajọla agụ bụ maka agwa m na agụ ibe akọrọkwara enyi ibe akọrọkwara enyi ọnya jiri na ọbụrụ bụrụ ngwogwokwu mata na ma bụla jilija obodo ukwu ajụjụ ajụọ unu na skwali hmm. a na-eme ọrụ karịrị eme na aka atọ nwoke n'ọlụ mana nsogbu adụrọ onwere ka anya dị ameniena nsogbu unu bụ n'obi unu abụrụ ofu dị na ụmụnne gị a na onu ofu azụ ogilisi ogilisi igbo maka na ọkụ na-aga ọgbacha ọzara ọra nchalaka gị nwanne gị gbaa mbọ ka uche bụrụ ofu ka unu dị n'otu wee nwee nkwenye na ibe a na-emebu nne ka ọ dị ka o si wee mịa hmm? ọ bụ na unu bụrụ ofu ịma na okwu agwonu unu wetara m ọkụkọ avụke ka m wee jụchaa ọrụ a njụcha chọọ ụmụ ibe m ji eje ibe wee kpọọ ọrụ akwụ anyị egbukwana egwu itali mmụọ ma emechie gbuo ewu aja agụ nwoye gbuo ọkụkọ aja agụ nwoye wee sụgbuo n'ọmụ ọkụ ihe a na-ekwu egwu ebulu nne ikpe mkpu mara agba ọkụ anọ m wetara m ọkụkọ avụke hmm. avụke nọ n'elu avụke ịlụ ọgwụ ịhụnanya ịlụ ọgwụ ịhụnanya ọ bụrụ na ewu anwa bịa ọzọ ewu a na-ekwu bịa ọzọ egburu oge were ọsọ gbalịbịa i werela anya gị iji abụ ụzọ bụ ewu anwụ na gburugburu na ọzọ gbarịbịaba ka mme nke njibụla atakata abụọ atakata abụọ aga m eme nnọ dịka isi wee kwuo ndị mmụọ ji afụ ụzọ na-agwụsị ọkwa agbụrụ anyị na-agwụsị agbụrụ anyị na-ekpocha nne ochie agbụrụ anyị na-agwụsị nne mụrụ ọrịa bike ewezina achalugo nne m na, nne m ochie bike na. keep like, make, keep like it. Ngozi, Ngozi, gee ntị, gee ntị, ọkwa agbụrụ anyị na-agwụsị agbụrụ anyị na-ekpocha ọkwa agbụrụ anyị na-agwụsị ọkwa agbụrụ anyị na-agwụsị agbụrụ anyị na-ekpocha agbụrụ anyị na-agwụsị ọ na na-aba nwụ ya nyere nda ejire mmam onye ụjọ ejire mmam ekwu onye ụjọ ife ogwu bụ nye ka ọwọ na-eli isi gwere ugo na-atụ ugo ọ bụ iwu nsogbu mee ee n'isi kwelu ugo na-etu ugo ọghara agọ ma ọghara enu m na-ejedalụ m isi kwelu ugo na-etu ugo isi kwelu ugo ya etu ugo nwere ọbọ ọba ezumezu ọfọ ga-edu ọfọ ga-edu azụ na-eji anya ubi anụ aki ọfọ ga-edu anya na-efu azụ na mmiri ọkụkụ na-eji anya ubi aki ya atakata mere ihe niile mana ọ nke mịtara mkpụrụ ọ sị na tupu na-erute ebe ahụ na mmụọ nwanne anyị nwoke agafego oke ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ọ sị anyị buru ya jee ị chọrọ ịgwa m na Okechukwu anwụgo ọ ga-eme gaa n'iru wee gwa m na mgbe ọzọ ya bụ ewu ga-apụta anyị jisi ike fụ na anyị so kwadoro ya bụ ewu fụ ebe o tinyere isi ọ sịkwa na nne anyị ochie nabata ya bụ àjà a chọrọ ya mana ọ chọrọ ka eji kpọkọtasị ahịa ọzọ fọ ọ na-arụ ya bụ na ụlọ ọ sị na dibịa nke ọzọ na-enebaburu ya bụ ihe anya abalọ n'ime ya dị ka o si mee emi ka ọ mara ife ya bụ ewu na-egosipụta ya ma dibịa ahụ ji wee nwụọ mana ọwa gị otu anyị ga-esi wee chọta ebe anyị si ajụkwa na ya bụ ajụjụ na ndị zi ya bụ ajụ wee kpụrụ ọfọ na m n'aka si m site n'ike nke ọfọ na chi ala anyị ga-edu anyị duru anyị ebe anyị si No. Oge Chukwu katara na afọ ugbo Naijiria ụwa Oge Chukwu. Ọkwa gụwa bie n'aka si be anyị obi. Si abụzie n'ụzọ n'afọ anyị wee nwụọ. Akwụ anyị n'ebe metụ gị n'obi. Uju anyị na-eri ya metụ gị n'obi gbaghara. akị m agba ejima akị m agba ejima ihe ịbọ wow ata anụ m ejima o ebudo ejima mara hmm? hmm? m ga-abịa banye ka ndị lara ụlọ ịma na ihe atakata gwara anyị uche m bịa ebe ọ bụ na anyị keghị ya eke nlarụ n'efufe amụrụ m anya n'abalị tụmaghala n'abalị ịmụrụ anya n'efufe ọkụ ya biko ịma na ihe kachagodi mkpa kịta bụ ndụ anyị ya bụ na anyị ga na-eme ihe ọbụla a gwara anyị ma ya bụ na anyị dị ndụ gawa m ga-anọrọ ebe a ị akaba alụfụ na anyị mere dịka esi wee gwa ya achọghị m ịnwụ achọghịkwanụ ka gụwa nwụọ biko ịchọgodo ịnwụ mụ achọ ka ị nwụọ mhm, mana naanị gị bụ otu nwanne nwe ugbu a biko anyị ga eme ihe niile a gwara anyị mee ka ọ bụkwa na ọ dị mma abịaba ime maka nke a ma ya ngozi hmm? biko ijicha anya bụ akị ịkaba alụfụ na ikpopụtara onwebere dowelu m maka na ma mbịa nna anya sịrị wee tigbe akị kpa akpa akpa ọha niile wee ma na mmụ anya biko

chebe ike ewezina Chadi anya na-ekwu chadi anya ọfụma erutụkwa na iwe nyere anyị chadi anya ọfụma ka mba adesso che lui che se bang so tang kai kai se ne bang asu so ser é Reba. kú mo pa ó lè sa merete ụkpana okpoko gburu ya a mma m egbu onye ụjọ jire mama eziokwu eziokwu ihe na-eme anyị n'obodo a ihe na-eme anyị n'obodo a kịta si nna nna anyị ha n'aka ọ bụghị n'aka anyị ka o si n'aka nna nna anyị ha ekweghị m nke a bụ eziokwu ama m nna m ọ na-achị ọchịgide chịsa ụdị ihe ede eme ụmụ ihe rụchara ihe a emere e n'oge nke nna m ana m echekwa ana m echekwa na ife a bido oge m nna m chesịrị n'ike nwaligolu n'ọcha ọ ga ka ife amigo wee mebe nsogbu yana uche m na-agbaga na o nwere onye o nwere onye na-achọrọ ka ka m nọrọ n'ọcha ka m bụrụ igwe ọnwụ onye bụ ya n'obi na-eme ife a maka ụdị ife adrọ igwe ekwenyelọ gị ị na-anya mụ na ndị ichie ndị ọzọ onweghị onye ga-eche n'echiche ime ife dị otu a ịnapụghị ọchịchị ebe ka ekene gị igwe ọnọdụ ugo nnọọ kedu ka isi jiri aka bịabazia ị ga-ezizi ndị ọzọ inu ka ha bịa ọ hmm, nwekwara ihe mere ede eh, ji wee bee nwee m o nwere ihe mere mmiri ji wee baa n'opi ụmụ gị ọgịnị dị ife a n'arụ a akụkụ niile anyị kụrụ n'ubi ha niile eh, mebichara rechaa nke nwụ na agụ na-achọzi itigbu mụ na ndị ndị obodo m ị mana mgbe anyị ji eju ajụjụ n'aka ndị nna nna ala anyị ha ha wee sị n'ọkwa naanị unu bụ ihe butere ọdachi a na nsogbu a igwe biko ihe nna ya ọkụ ijee dee anya na mmiri wee chọpụta ihe butere nsogbu a na ọdachi a na na na n'obodo anyị na obodo unu maka mụ na ndị nna-achị mm, ha niile anyị ekpebichala na anyị ga-eweghara ala aha anyị nyere unu ka anyị wee si etu a wee wepụta onwe anyị na nkọcha batara n'ala anyị ọkwa na ihe a mere nji wee bịa ebe a tata hmm, daalụ ibe anyị unu anụgo ife okwu unu anụgo ife okwu hmm. a biko igwe ana m ayọ ihe a dịka ayịyọ ihe ọbụla ndị be ndị na-achị ihe ọbụla ndị na-achị kụnyere n'anị ahụ akụkụrụ niile ha wepụ ihe niile ahụ ka anyị wee nwee ike weghakwara ala anyị wee rụwakwa ọrụ ubi na akọm ji na akọm ebe anyị na-akọ na ala anyị biko eme nke ọ ga-adị m mma maka a sị na eme ngwa ngwa emeghara ọdachi ngwa bịa ka anyị na ọ dị mma na-akọ na-akọ na igwe igwe ga-abịa naba mana um, igwe ana m eche na ọ ga-akakwado mma ka anyị bụrụta ga-esi chọpụta kene nsogbu a na-eji anyị n'obodo anya ọ dị mma anyị ga-achọtagoro ife na-eme anyị hmm. wa chọba ife anyị ga-eme ka ọwa dị mma ah. eh, anyị ga-afụ mara ka mmiri si baa n'opi gbọgụrụ amara ife anyị ga-eme mana um, ka anyị chịkọtakarị n'isi ọnụ ka anyị mara ihe ndị anyị na-achị chọrọ n'aka anyị maka na enwere ike nsogbu adị adị mana ya ma ama ebe nsogbu ya dị n'osisi nọ ma ebe o si okwu ịdaba onowu okwu ịdaba gbara kedu kedu kedu kedu ife anyị ga-eme kịta lekene anya eze mmụọ eze mmụọ anyị tụkwasịrị obi agharịpụgo ọmarọzi ife ọ ga-eme anyị hmm, ma eche na anyị ga ka anyị nwee ike nweta enyemaka n'aka ndị agbata obi anyị kedu ụdị enyemaka ịchọ ee ọ ga-aka mma ka anyị zikene ndị dibia ndị anyị na ha gbara agbata obi ka a bịa tịkọta isi ọnụ ya na dibia nke anyị ọ na ha tịkọta isi ọnụ maka na a sị na agbakọ agbakọ nye mamụrụ ya gba ofufu ha tịkọta isi ọnụ ha ga-eme ike chọpụta kene ebe nsogbu anyị a si wee bido n'ebe ọ ga-esi nwee njedebe iji okwu iji okwu na nka iji okwu ọ dị mma ụtụtụ echi hmm. ụtụtụ ụtụtụ aga m eziga ndị nche na nke nke oke dibịa igurube mma laghachi ezumike ekwesịghị nwaanyị a ime ọhịa mbanụ mbanụ onye ka ịbụ anyị mara onye ịbụ anyị na-eje ịchọta mgbochi maka ọdachi dagidere anyị kedu ihe eze igurube igwe anyị eze obodo ukwu dunyelu m ka m gị maka ife na-eme n'obodo anyị ọ na-agba anya mmiri ndị obodo anyị nọ n'egwu na afụfụ maka obodo anyị adịrọzi ka ọ dị na mbụ ụmụ anụmanụ a na-ada ekwe m chibe nkwụ a ka ị na ife m ga-eme aga m ejekudo ha na ya taa aga m ife a na ya taa na-egodo na ife ndị chibe nkwụ a na-eri eri Udało. gị bụkwana nke a ụmụ anụmanụ ama akwe m mm, mm, mm, nweta mmanya na nkwụma ife nke a karịzịa ife nke a karịzịa ife nke a karịzịa oge echi hmm. amakwa m ihe na-emenụ anya dịrọ n'afọ a chaa chaa chaa chaa chaa otu a ka ọ dị n'afọ atọ gara aga ma n'afọ a ọ ka njọ biko hmm. ka anyị ghara imebisi akpụ anyị ndị a ka anyị ghara imebisi ha ncha ka anyị jee ka anyị nene n'ugbo nke ọzọ ma ma nwere ihe anyị ga-afụ ka bụkwa mmadụ ike wụrụ Aí vem cá, enxerga, enxerga. ¿Quién? amakwa m ihe na-eme n'obodo anyị amakwa m ihe na-eme kemgbe afọ ise anyị na-akọ ọrụ ugbo na-akọ ọrụ ugbo onwe ihe ọbụla anyị kọfụtara ọwụkwa sọsọ anyị ihe a ka onye ọbụla nọ n'obodo a na-ekwu na onwe ihe ọbụla na-akọfụta n'ọrụ ugbo nna anyị ọ dịkwa ka ị ga-eso m ka anyị gwa igwe gaa gwa igwe jụọ ya ma ọ ga-enwe otu ọ ga-esi nyere anyị aka onwe ihe ọzọ mmesokwe ka mmanụ ihe nwe ebelata ma agụụ ga-egbukwa mmadụ eji ahụ agụụ ga-egbukwa onye ọbụla n'obodo a ma ụmụaka agụụ egbukwa anyị o ama m aka m ahụshi anya ebe a ọgụnụgụ ama hụrụ nke a bụga akwụkwọ ọmụna Adanne. Ọgịnị kwa? Ọgịnị mere? E e ọ dị gọọmenti ọ sị na di eh, ya si na ya na-alụsị ee ya bụrụ ngwongwo ya lọta n'ụlọ na ya mba n'udu a ọ dị otu agba ya bụ ka o mebichekwara ya ka ọ bịa gwetara ka ihe ngaji eme mba m ga-eme nwoke a arụ ọkwa nwoke a ka me nye nje me no wa eh o me sitro se na ndo ndo wuru na nka kwa ni obu ni sori me me ya nje me ya nje me ya kana le me ya ta mi gina aja mi ro ga diro hafia aja aja nkam adam adam bi ni ke o labua labua bi ezu ika adam abọ ihe mmegbu ka ọkwa nwoke ibe m na agụgụ ewekwa oh, m n'obodo a agụ ga-ewekwe m ndị awụkwa bụta mma nwụzi m ga-ama ihe mgbe eme a ihe a niile na-eme n'obodo a gbagojuru m anya gbagojuru m anya ọ bụrụkwa na anyị adịghị agba mbọ n'ịkọ ọrụ ugbo n'ime ife ndị ọzọ dị anya ka anyị wee rie nri mana e, na-emechi ihe a niile na-eme mesie anyị ama mfe ihe wee rie nwadike n'anya sọọsọ mkpụrụ ji ọfịa ka anyị nọ iri mgbe ụtụtụ na-achọ mana anyị enweta ọrụ kama na ofu ebe ife nwekwe ka ọ dị o nwekwe ka ọ dị ọgbagojikwara m anya hmm, ọ chọburu na esi n'otu gbo nkakọ nwanne m ya bụ ihe gbajikwere m anya o mana ndị ndị nwaanyị n'obodo anọ a achọ ọnụ ikwu okwu kedu onye bụkwanụ ije gwa ha ka ha ga-esi mee obodo ha mana ihe mma mma n'obodo a bụ na nga nga na-eri nri n'ụtụtụ efifie n'abalị ọ bụrụ ama nga na-agba ya. anya ka nwere ife a ga-eme nkechi ị na-arụ kwago daalụ nna m kwago ịma na anaghị adị emezi imi megodo ka imi na ọnụ dị akụkọ akụrụ n'ugbo nwanne m nwaanyị ya bụ ihe yiri m ọnụ ọ dị ka nke aha ka njọ kedu ihe nwere ike ịkpata ụdịka ya ọ m ndị be anyị ọ m eyiri nga na ọ bụ mba na a na-akọ ihe na ya eh? biko rụọ nna ọrụ ị na-arụ ọkwa ka o si mee ona ma one bụ ihe mgbanwe ike ịkọnwuru gị n'ike na-eme n'obodo ndị na ndị ndị jere na ndị jere oluo n'elu o jiri maa ndị nọ n'ala na ukwede ya ndị nọ n'ala ọ bụ obodo okwu mmụọ ọ bụrụ si mụ buru igirigiri igirigiri mụ megburi ala isi onye bụ arụ mburu ya n'ogbu kama ọnya dị otu narị m dosara ụlọ na unu ga-ebu maka ụlọ buru ibu ka mụnwa m odogwu unu si mkpọrọ ihe dị n'ihe a na-ekwu okwu ya mgba n'ofe nkụpụ maka na nwata dọrọ agbara ọ ghaa onwe ya ngwa kpụrụ m abụ m ndị nna nna nna fere fere mana mana m adịgo ọkụ n'ebe n'ebe nọ n'ihi na n'ihi odibo m nke m ozi anamesiwana mkpọrọgwụ akpụkpọ onye ruru ma gwọọ ọrịa cima. Olha aqui. ọ bụ n'ikwa akwa ya ka m na anya ebere ọbụna mgbe mgbe m dị n'ebe mekwasa m anya ebere ma mere obodo ukwu ebere wezuga anyị wezugara ya ọnwa ike na ụgani agụ egbugo obodo anyị bụ obodo ukwu biko biko nụ lekwasara m anya ebere biko hmm hayi maka ole na ole gasịrị n'oge agha agha o nweghị onye o metụtara eze ese eze nwanyị ọbụna ọbụna ruo taa ọbụna nnabika rachitere ebe a nnabika ọ na ya chitere azịbịa duru nne gị dịka isi kwe m na nkwa nnabika ezinụlọ ga-ekpocha ezinụlọ ga-ekpocha bido n'isi ruo na ngwụcha unu chega akwụ bido n'oge ọnana oge ọkụkọ ihe n'udu mmiri ọbụla ha na anwụ n'otu n'otu bido n'ọgụ ahụ ebe ọ na-abịa nna m ike ezere ga agụ ezere ga enwere m ike ayo ayo ayo ee ọ na-aga ka o siri mee ala azụla afị udene bụ nkịtị mmụọ na mmadụ bụkwa n'ofu ihe gbara ha agbata obi bụ ya ndị mbụ na ndị egede kwụbara m okwu ọtọ na ba ịnarụsi egbe igwe na ndị mbụ na ndị egede si ngwe ya na ya bụ nsogbu na ọgba aghara otu o si mee na mgbe na-adịghị anya na ọ ga-abịa na njedebe naba nwa m naba naba nwa m afrofru na-egbu iche naba nwa m na nkịta na-azụ n'afịa udere udere na-enwe afịa agbarụsị amụmụ ngene a na-ekuru mba na mmiri ekwe mba na-akpụ iche ọsọ ogwurugwurugwuru ji gbagota ọmaghị ibu ka a na-egbu ana na ada egbu egbu nkapị na eji osimiri osimiri ada ahụ agwọ agbarụcha ogiri edebe mmụba ogiri okwu mmụọ maka nwata gbafere ogiri yara mkpu na akwụ ndị mbụ na ndị egede ndị nwe elu na ndị nwa ọkwara ụzọ na oturu ụdị dala egwu osimiri nwata gwuru osimiri ọkwa agbụ maka uruburukwu gụrụ m ji eti ụkwụ na mmere ọ bụ ka a na-agba eze wim ọkwa ihe m chọrọ iji gị ihe mma na mbụ anyị nọ na e, e, obi eze ihe butere m ebe a ka m na-amaghị bịa ka isi ụzọ ka isi ụzọ ọnụnwa ụzọ a gara be anyị ihe anyị na-ekwu osi gị n'obi na osisi nwa ka m jiri mata ka anyị gaa n'obodo ka anyị gaa ma ka anyị fụ ka anyị jụọ ihe na-aga ka anyị mara ihe na-aga gosiri gị ebe ka isi abịa mmụọ na mmadụ adị ekwu ebe na ugo adazụ n'ofu afịa onye ka ụlọ bụ ka ibe butere ụnụ n'obi m ama m na awọ ada agba asọ efifie na nkata gịnị butere ụnụ n'obi m bụ eze igwurube eze igwurube ọ bụ naanị amaghị ihe na iberibe ga-eme oke ga-ejipụta ya echele nwaologbo pụsị akamgba <laughs> anyị abịaghị ka anyị na gị ụka ma ọ ka anyị na-amaghị aka n'ihu mba maka na ị anyị ihe m sị ma jụọ <clears throat> biko kedu maka onowu anyị ọ nabago biko kedu onye owu ka ị na-ekwu okwu ya kedu onye owu eze ngurube anyị zitere onye owu obodo ukwu ka ọ bịa afọ gị ọ nabago <sighs> onye owu mana ị na-anya ị ga-afụ afụbara m onye owu ka ọ nwụrụ onye owu ịfụrụ ebe a gba m ihe bụ nsogbu gị eze igwuribe n'aha igwe anyị nakwa ndị obodo anyị niile ka anyị nọ ebe a iji yọọ gị enyemaka biko obodo anyị ala anyị nọ na nsogbu ezigbo nsogbu nke na-amaghị otu a ga-esi ekwu ya ekwu ịmakwa ezi igweribe dịka mụ na gị na-ekwu ugbu a oke ikuku bịara n'ụlọ obi eze tụtụrụ mmadụ niile n'ebe ahụ fechasịa ugbu a mụ na gị nọ ebe a ma ndị ichie ha na igwe nọ n'obi eze ma igwe na onwe nwekwe ha nke ama onye ebe ọ nọ gị nke ọbụla ama ebe ọ nọ ugbu a ikuku ya enyela onwe gị nsogbu agagasịrị ga egwu osimiri ka mbụ ama m ka esi eje mgbago eje mgbada maka ana m apị na mgbago ma gbuo na mgbada <laughs> ana m agba aka atụba nwaanyị ime lee anya na okpuru anyanwụ ka efu odido karịga asaa mmụọ na mmadụ gara ebe ị na-afụ eji m aka enye ogwu eji m aka enye udere eji m aka enye mgbọnwa onye ka ị bụ ezi igwurube ndị nwe gị chọrọ gị bịa be m nye m aka gị ka ị pụwa eh? nye m aka gị ah. ị natago nọdụ ukpu eze gị eze ah, mana kịta abụla oge a na-enye ekele o nwere ofu onye n'ime ihe eze nwanyị nwere ka dị ndụ taa amakwa m amakwa m ka anyị ịtụ asị mana nyere anyị aka hmm? echedibe nyere m aka ọ ka nwere mana ebe ọ na-eteka naanị ya nwa bụ onye ga-ebetụ ọkpụkpụ eze nwanyị aka o nweghị onye ọzọ ga-eme ya ya bụ na a ga-ama ihe a ga-eme ka eje kpọnata ya ka agụọ ghara igbu ya n'ebe ọ nọ ọ bụla ọ bụrụ ya obodo a agbagharị ya ihu ah, mana ka njụọ ogbe ole ka ị nwee n'obi gị ọ isii isii ọ magbuo onwe ya ị ga akpụ ụmụ okorobịa ahụ dị mma isii ụtakwuo ofu onye n'obi gị a tinyere ha ezuo isaa wee jebe ya bụ ije mana ọ bụrụ otu a emesigo e eme e m ya eze dibịa emesigo m ya daalụ anyanwụ ndị eji ọgụ na ndị na-egwu osimiri nwata gwuru osimiri ọkpọrọ agbọ eti m aka nke nne m na nna m tiri ọ dịka ọ dịkatara ama m ihe m ga-ekwu agbamọn ma tụrụgharị ọ dịbe ya <laughs> maka ọ daa gidi ma ọ bụrụ ụkwa ma ọ da-ebu oburu pụcha mbụcha ma ọ mabanye ọsụ ike na ala mkpụkpụ atụgaribe elu ee ahụ nne m mụsịra mmụba m ka esi emi maka ahụ maara nna ala m apị nke dịrị elu wuo nke dịla mgbada ha nchi wuro ka nkịtị a na adụ n'afịa ude baba ihe ndị ijere mba ọsị na ya bụ aha nke na bụ asị ọkpọgharịba ya ọsị na ya bụ ahams ahams ọfọm na ada ahams akpụọ m aka n'ike ọ daa gịgịrịgịdị m igwe ị ga ka ofiri ị ga akpụrụ ka ofiri ịkwụrụ ka ofiri ụmụ ọkara mmadụ ọkara mmụọ mm, ọkara mmadụ ọkara mmụọ mm-hmm. eze dibịa mmadụ atụ egwu eme nwaanyị aga ihe ọ ga-adị ime nwaanyị di ya nwụrụ anwụ atụba m egwu mebe ihe ndị mmụọ bụ pụta ka nchegharị aka mgba ka ọ asị sị m gị buru ibu na ibu ada awa na ada eme nkakwụ ijebe gonu a sị m ọ bụrụ mmụọ ọ bụrụ mmadụ ga-akwụchi gị n'ụzọ ekpenta ma anya ọnụ mekwa ya were asaa eje anụ akara ma ekwe ka ngị bụ akara tụọla eso gị m ụgbọ gara eje eje maka ada ama mkpa na ngị nwa ee okirikiri ka a gara agba ngị bụ ose ụkwụ adarị ose elu e kwuru na agara ekiri gị ndị mmụọ ọnọloru ọnọligbo ọ bụ nke na-efe efe ọ bụ nke na-awụ awụ nkiri nkiri ka a gara ekiri ụlọ unu ga-eje unu ga-abata unu ga-ala n'udo ha ya deba, hmm. a sị ya deba buru ka o si buru hmm. ebughị nri ya ihe m kwuru n'orie ka m kwuru n'afọ kwukwe ya na ndị nwere ike atụkwasakwa m ya oye na afọ bụ nwanne o jiri bụrụ na ewuwe kapịta dịka o dere ka o sikwere ya oge ere ka anyị siri kwu ya maka na fekwu ama mgbugbugbugbuche ekwupụ m ọdị eh? ọkwamela mụ ọgbara agbata obi ndị eje ọgụ anọ ọgụ jidebe Ah, mm, maka ihe nyere ọrụ ka m nyere igbo otu m si enye azụ ka m si enye ihu ị ga enye ma nata n'udo udo bụ nke gị a na afọ ime aka ọfọtụ ọbụla o si dị ọgụrụ mana anyị na-agọli ya metụtara ya mgbe o ji ha mgbe ọ gbadolitebere n'ụwa niile afọ ya ọkpọọ na-agụ agụ nsori ije eje nne ya n'udo ah, anyanwụ ji eje ọgụ gị na-awara elu gị na-awara ha nne ị na-awakwu n'obodo ndị labara chukwu ọ bụ mmụnwa m agagasịrị ịga anụnụba anụnụ zukọbara zukọcha ala achọ kedu onye ga-abụ eze ụmụ dibịa akpọ nka kwụsịrị isisi ọsọ tụfịa ala ọ bụrụ ọgwụlị kama nje akpọ igbo kwuru mmanụ echere ogologo aka ọsụdụ ụdị ka nwụrụ ọmụnwa bụ eze igbo akpọ ọmụnwa bụ eze igbo akpọ m ọnụma tụgharịa anụ n'ugbo gregede m anụnụba anụnụ eberela osisi pụrụ ugbo m osimiri na-ebe ịmakwala eze nwe igurube dị arụ ka ekweghị ekweghị iji agbapụta ọgụ bụrụ isi ya amakwaala m enwe n'ude mmadụ ọ na-ekwu ya unu ga-eje n'udo unu ga-anata n'udo igwe ọ dịgo ka ọ ga-adị emezuo m ya ha ga-eje n'udo ha ga-anata n'udo ije ha ga-abụ sarịma sarịma m amara ka unu ji eje ọ sarịma anaka ejiri kwụrụ tutu nwanne na amam ewo ụzọ ha ugwu jide enyi o jebe Salima salima. Ọ̀rọ̀mọ́rẹ́ kan mú ọ̀gá náà bẹ́ẹ̀ mẹ́. Salima salima. Ẹ̀jẹ̀ mú jíjọ bùbọ́ sọ̀bì ẹ̀wẹ̀rẹ̀ ọ̀jọ́. Salima salima. Ọ̀rọ̀ àyànwọ̀ wúwọ́ ẹ̀wẹ̀rẹ̀ ọ̀jọ́. Salima salima. Ìjọ náà mọ̀ wá, òwò àdìkú wé. Salima salima. Ìjọba nínú àná náà dé ká àpòpọ̀ fún. Salima salima. achọrọ nah, maka gịnị ndị achọkanji nwụrụ ọhụụ ihe na-amarọ ọma mme ọma mmenata ihe na-amara anyị ka achọrọ ka anyị jee nwụrụ ọhụụ gara bụ obodo akịta ajụ na iji gya. ya yọpụcha akọ na uche gị ifuru onye na-efu bekee mgbe ị na-ajụ ebe anyị na-aga pekasị ebe pụọ ngwangwangwangwangwa mee ngwara na ndị ahịa kwụsịkwara ịnọ n'ime ọhịa ugbu ka m na-eje nzanzanzara nzanzanzara nzanzanzara nzanzanzara ka ụlọ ya ka m na-achọ oge m ụzọ ole ezi nwaanyị bịakwa nụrụ olu m eze nwanyị bịazinu m ụzọ lee ihe i kwuru ya ka mụ na-eme nne m ochie bịa nụrụ n'akwa nwa maka okoro na-efuzi efu n'ime ọfịa ọ bụkwa akwa nwa nwa gị na erube ebe nwa anyị afụ ewu nwa echere m na eze dibịa si na o wee ewu anyị afụ ihe eduga ya ebe anyị na-aga ebe anyị fụ m ezigbote agụụ ji m ebe a ị na-asị na agụụ ji gị ilotezi ihe eze dibịa gwara anyị na anyị ama nricha nri anyị bụ aga mana bụ n'ebe anyị na-eje tere aka anyị amara mgbe anyị ga-eje irute ebe anyị na-eje ị na-ekwugharị ihe eze dibia kwu ka ọ na ya nụrụ ya ekwuchago m ka ọrọ m n'ọnụ ọ bụrụ na ibe ihe anyị bụ ka anyị bi aga agbamakwụkwọ ozugbo achọrọ ebe anyị na-eje ka ọ dị nta ọ dị nta asị m ka ọ dị nta 난데 여기까지 여기까지 못 잘하면 어디 갈지 여기 여기 알아 6만 원안 내야 유지원이 거든 low. Victor gịnị na-eme gị n'iru 어, 쟤네 ike ịdị ndị be anyị mkpa o nwere ihe ga-eme gị obisie gị ike njọkụ cheenụ nke ọma mba njọkụ njọkụ cheenụ nke ọma njọkụ chukwu ike emekwana ihe ike emekwana ihe ike No. si na o nwere ifu afọ unu m ewu ka ọ nya bụ ewu ị na-ajụzi m ya ka o wee ebe ndebe ya ọnụ na nlọ ka efu ya ka ọ bụrụ nlọ afụrụ m ewu gosiri m ya bụ ewu si na efu amarụ m ebe ọ nọ ọ bụrụ efuru efu afụrụ m ewu gosiri m ewu ifuru ifuru ewu na agụụ jikọrọ mmadụ ebe ahụ na aka na-ekwu okwu ewu eh? echere m na eze dibịa sị na ewu a ga-apụta ga-eduga anyị ebe nwatakịrị anọ ee ọ bụrụ ikwu agụụ na-achọgharị ewu e ọ bụ na ewu ama nkwanyere onwe ugwu fụta ka anyị jiri nwaanyị na-esi ya biko nke anyị na n'ụla mara ebe anyị na-aga eh? nkịta nye ya agwụcha agụ a na-asị na ndị fọdụ ụlọ na obere nwa ka a ga-enye ya nwa na ya mara ebe ọ nọ ọ ga-ericha mba ji na abụọ ihe a bụ mkpụrụ ụbọchị anyị taa nọgo n'ije a mana anyị ga-echetakwa ihe eze mmụọ ọgwụ na ndị mmụọ ga-abịa gbuo anyị ncha anyị ga-efe isi a n'anya ọ kakwa mma na mmadụ nwụ n'ihe nwere isi karịa na ọnwụ n'ihe na-abara uru ọ bụ m ijiri ọnụ gaa iji eri ji na ede kwuo ofe m ọzọ ị ga-anyụ anwụ gịnị ka ị ga-eme ka anyị ga-eme njọkụ ọ bụ m ịnego m anya fụ na ajọ mma abanyego gị n'ime ajọ mma ọ nọzi gị n'ime ị chọrọ ịkwanyere onwe gị ugwu ọkwa ya ofu okwu ọzọ ga-esi gị n'ọnụ pụta mma eji mma bee gị ịbụọ njọkụ ka bụ onye isi otu a otu ọ kachikwuru noches. Okay. Jinda. Hey. Hey. Echefu m ebe ahụ anyị tụkwuru. Achara ime gị. gị. Isi emebirikwa m. Oke isi emebiri gbaji ebute Jinda. Nnachi ekwe azụ ebe anyị si pụta. Mma nnachi ebe a. A sị isi na Njọkụ. Kemgbe anyị jebere ije a, mụ abịa kịta elu ofomi onye ọzọ je bute ji achara ịchọka mkpughe gị anya ka m ga-enwe nsogbu ka m ga bute ya mụ na n'aka ọkụ ya ọlọbike ewezina achalugo nne m ewezina nne m ochebike ewezina nne m rọrabike ewezina ike agwụgwọ mmadụ nyere m aka biko Jide haka, jide haka. Loma hii. Loma ajụ ya ajụm ọ bụrụ akala ọjọọ ajụm ajụgbanụ ya ajụm agaghị m ihe nna metere wee lawa n'ala mmụọ agaghị m eji ihe nna metere wee lawa n'ala mmụọ E ya ka na bute onye njọkụ ka iyi na-atalụ m afọ ebu m onye a na-akpagharị kemgbe nkịta ọnwụgo ọ ka hụ mma na mi ebe e a gawa ebe anyị na-aga kedu ị na-akwụ eriri echi bụrụ ọgụgụ ji anyị rapụ ebe a gawa ebe anyị na-aga anyị na luke ihe anyị ga-agwa ndị zinyere anyị anyị agwa ha na ọ n'ime okoroko ọsọ anyị nye ya anyanwụ ada ọzọ ebee ka o si kedu ife na-emenụ oluo n'elu ndị nọ n'ala ka ọ na-ama oluo n'ala ọ na-ama ndị nabụla obodo okwu mmụọ ọgụnị onye ka ị bụ ebee ka ị na-aga hmm. nkịtị na-azụ n'afọ mgbe nne kwuru m na agbarụcha abụghị iyi ya na-egwu ah, ala ebee ka isi gasigara ahụ gasigara anyị ga-ebu na ozu ya n'ụlọ maka anyị hafụ ebe a ọ nwere ka ha ga-esikwute na anyị ya bụ nwata Hey! emetụ na ọkpụ ahụ aka naanị mgbe onye nwere ikikere imetụ ọkpụ ahụ aka amarakwa ma ndị a na-anụrụ anyị ọgụ ga-anatakwa onwe ife nna afụ fa ga eze dibịa kwe nkwa na fa ga-anata anwụ m tụkwasị obi n'ebe eze dibịa nọ onwere ka fa gara ịnata Hey, no. mm mm tata manya, tata manya, tata manya. Tata manya. Igwe kita abụrụ oge igba egwu lekwe ka chineji ka anyị gaa tinye ọkpụkpụ eze nwaanyị nke fọdụrụ n'ala lekwe ka chineji ekwela ka chi jikwasa ọkpụkpụ a ka anyị tinye ya n'ala ka eze nwaanyị zuo ike n'udo nara oke ya nọ na ndị mmụọ <sighs> daalụ daalụ Ikenna ọsọ ọsọ ọsọ ọsọ jee gwa otiekwe ya ga ekwe gwa onye ọbụla bịa n'ilo mgbodo kịta kịta kịta kịta na nnukwu ive metata nnukwu ive metata na ive na-agwa gị na ive na-agwa gị ngwa tụọ tụọ ewezina ewezina ewezina ewezina ewezina ewezina ewezina ewezina ewezina ewezina nne m ewezina away.